Jọn isi iri abụọ ma n'ụbọchị mbụ nke izu ụbọchị asaa n'isi ụtụtụ mgbe chi aka abọghị Mary Magdalini bịaruru ili ahụ wee hụ nkume ya na-ewepụ uwe ya n'ili ya mere ọ gbaa ọsọ bịakwute Simon Pita bịakutekwa onye ọzọ ahụ na-eso ụzọ Jizọs onye Jizọs hụrụ n'anya sị ha ha e onye nwe anyị anyị amataghị ebe ha tọgbọrọ ya ya mere Pita pụrụ ya na onye ọzọ ahụ nke na-eso ụzọ Jizọs ha wee na-eje iru ili ahụ ha abụọ wee gbaa ọsọ n'otu onye ọzọ ahụ nke na-eso ụzọ Jizọs wee gbakarị Pita buru ụzọ bịaruo ili ahụ o wee ruru ala nyoo n'ime ya hụ ezi akwa ozu ahụ ka ha tọgbọrọ otu ọ dị ọ baghị n'ime ya mere Simon Pita bịakwa na-eso ya o wee baa n'ime ili ahụ o wee hụ ezi akwa ozu ahụ ka ha tọgbọrọ ịchafụkwa nke dịrị n'isi ya ya na ezi akwa ozu ahụ atọgbọghị n'otu ebe kama a ya debe n'otu ebe dị iche ya mere mgbe ahụ onye ọzọ ahụ nke na-eso Jizọs onye buru ụzọ bịaruo ili bakwara n'ime o wee hụ kwerekwa n'ihi na ha aka mata ihe edeworo n'akwụkwọ nsọ na ọ ghaghị isi na ndị nwụrụ anwụ bilie ya mere ndị ahụ ndị na-eso ụzọ Jizọs laghachiri ọzọ n'ụlọ nke aka ha ma Meri na-eguzo n'ezi na nso ili ahụ na-akwa akwa ya mere ka ọ na-akwa o ruru ala nyoo n'ime ili o wee hụ ndị mmụọ ozi abụọ na-eyi uwe ọcha ka ha nọdụ ala otu n'isi otukwa n'ụkwụ n'ebe a tọgbọrọrị arụ Jizọs ndị a wee sị ya nwanyị gịnị mere ị na-akwa akwa ọ sị ha n'ihi na ha bupụrụ onye nwe m amatakwaghị m ebe ha tọgbọrọ ya mgbe o kwusịrị okwu ndị a o chigharịa wee hụ jizọs ka o guzoro ma ọ mataghị na ọ bụ jizọs jizọs sị ya nwanyị gịnị mere ị na-akwa akwa onye ka ị na-achọ nwaanyị ahụ ebe ọ na-eche na ọ bụ onye nche ubi ahụ a ogige ọ sị ya onye nwe bụrụ na gị onwe gị bupụrụ ya gwa m ebe ị tọgbọrọ ya mụ onwe m ga-ebupụkwa ya Jizọs sị ya Meri nwaanyị ahụ chigharịa sị ya n'asụsụ Hibru Rabonai nke bụ onye ozizi Jizọs sị ya emetụla m aka n'ihi na akarịgoghị m lakụrụ nna m ma gakwuru ụmụnna m si ha ana m arịgo lakụrụ nna m na nna unu na chineke m na chineke unu meri magdalini bịa ndị na-eso ụzọ ya sị ahụwo m onye nwe anyị ọ kọkwara ha otu ọ gwara ya rịị ihe ndị a ya mere mgbe o ruru anyasị n'ụbọchị ahụ bụ ụbọchị mbụ n'izu mgbe e mechikwara ụzọ niile ebe ndị na-eso ụzọ ya nọ n'ihi egwu ndị Juu Jizọs bịara guzo n'etiti si ha udo dịrị unu mgbe o kwusịrị nke a o gosi ha aka ya abụọ n'akụkụ ya ya mere ndị na-eso ụzọ ya ṅụrịrị ọṅụ mgbe ha hụrụ onye nwe anyị ya mere Jizọs sịrị ha ọzọ udo dịrị unu dịka nna m ziteworo m otu a ka mụ onwe m na-ezigakwa unu mgbe o kwusịrị nke a o kusa ha ume si ha naranụ mmụọ nsọ ndị niile ọbụla unu na-agbaghara mmehie ha agbagharawo ha nye ha ndị niile ọbụla unu na-ejide mmehie ha ejidewo mmehie ha ma Tọmọs nke a na-akpọ Didimọs otu onye n'ime ndị ozi iri na abụọ ahụ anọghị n'etiti ha mgbe Jizọs bịara ya mere ndị ọzọ na-eso ụzọ Jizọs ya anyị ahụwo onye nwe anyị ma ọ sịrị ha ọ bụrụ na ahụghị m n'aka ya abụọ apantu tinyekwa mkpịsị aka m na apantu ahụ tinyekwa aka m n'akụkụ ya m gaghị ekwe ma ọlị mgbe ụbọchị asatọ ọzọ gasịrị ndị na-eso ụzọ Jizọs wee nọ n'ime ụlọ Tọmọs nọkwa n'etiti ha Jizọs bịa mgbe e mechiri ụzọ niile o guzo n'etiti ha sị udo dịrị unu mgbe ahụ ọ sị Tọmọs setịpụ mkpịsị aka gị n'ebe a lee aka m abụọ setịpụkwa aka gị tinye n'ime akụkụ m aghọkwala onye na-ekweghị kama bụ onye na-ekwere Thomas zara sị ya onye nwe m na Chineke m Jizọs sị ya n'ihi na ịhụwo m ikwerewo?" kwerewo ngọzi na-adịrị ndị aka ahụghị ma ha kwere ya mere ọtụtụ ihe rịba ama ọzọ ka Jizọs mere n'iru ndị na-eso ụzọ ya nke a na-edeghị n'akwụkwọ a ma edewo ihe ndị a n'akwụkwọ ka unu wee kwere na Jizọs bụ Kraịst ahụ ọbara Chineke ka unu wee nwekwa ndụ n'aha ya n'ihi na unu kwere